on, come on, come on. Open up your mouth well The Bible says he's going to fill this mouth with his songs of praise, songs of thanksgiving. Just open up your voice and begin to holler the name of Yahweh. Holler the name of Ebenezer, the man in the furnace of fire. Come, yo, Allah, Allah, you know. Allah, what's Can you just in your own language and just exalt the name of this God? He's big, He's kind, He's good, He's mother, what may say He is. Open your mouth and begin to enthrone Him. We enthrone you, Jesus. We enthrone you, Yahweh. We enthrone you, Ebenezer. We enthrone you, Jesus. bịamere onwe ka! ahụ bịamere onwe ka! ahụ eze ebube onwe ka! ahụ bịamere onwe ka! aka na-awọ mbọ bịamere onwe ka! ahụ ụkwụ yiri onye ọzọ onwe ka! kwọtu aka na-eru mba nna bịa mere onwe ga ha n'ezinụlọ mbịa mere onwe ga onye na-achọ dị na ya gị e, oke ji bịa mere onwe ga ha onye na-achọ nwa na ya gị na 2023 bịa mere onwe ga ha Nigeria anyị adịghị ike eze ebube ya mere onwe ka onye nwe mebi mata dike adịghị m eze ya mere onwe ka eze bi mata You said you would fight for us and hold our peace. In 2023, in our nations, you will fight for us and hold our peace. Always. otu aka na-erubada mere onwe ka hale ezinụlọ na ya gị anyị na-agba gị eze ebube gbadata were ọnọdụ gị eze mebi matụ dike adịghị mee we have no power of our own will rely on you Holy Ghost knowing that only you only you will be glorified yes. Jesus no matter where God we proclaim the name of Yahweh we proclaim the name of Jesus only you we You will continue to reign in time to come and years to come. Only you, Jesus. oh. Only you, Jesus. Only you, sweet Holy Ghost. Only you, we reign. Ezebube onwe wega. Na Nigeria bamero wega. Ụmụ gị na-agba gị bịamero wega na. Ezebube onwe wega. Nna m ebi mata. Na ma adịghị ka ezebube. Nna m onwe wega. jizọs ebe ị matara ike ọgụ adịghị m eze ya mere onwe ga onye nwere ebe ị matara ike ọgụ adịghị e. ekwufu m jehova kwuchitere m ọnụ e. eze bubeza nkwa zara m wee otu aka ha na-eruba m n'ọma jizọs ya mere onwe ga na m ebe ike eze bịamere onwe gị oke mmụọ ebi matara n'ike adịghị m eze ebube bịamere onwe gị oke mmụọ oke mmụọ oke mmụọ mmụọ niile na-atụ egwu can we bow before this God can we bow before the maker the divider of all rest God. Can we bow down as we behold the Lamb that sits upon the throne? The King of Kings, can we behold? As we join the cherubims and the seraphims, as we dance to this God, as we bow to Him. Okay, Oka ekele ọ bụ chi mama ọbụ arụọ onye kere gị nwere onwe onye kpụrụ isa ụzọ onye ihe na-esiri ya dịrị aya The presence of the Lord is so mighty in your home, wherever you are. The glory of the Lord has risen upon you. It's your season, it's your time. Onye onye ya ebube gị na-echere dị gozi ebube gị na-anụrụ ụmụ ahịa ebube gị na-emeri ebube gị na alụrụ ụmụ gị ọgụ na ebube gị mana Eze na manama. Ibe bube na No one can stand with you. No one can challenge you. No one can speak when you speak. You are the final say. No one can stand with you. other spirit. Yes. Every other spirit, they bow to you. <laughs> Can you begin to dance? As cancer power the name of Jesus. Yes. Every sickness, they power the name of Jesus. Yes. them is around. Oh, come on, God. What is that trouble that is before you like a mountain? Tell that problem. Human anymore is around. What is that sickness that's been troubling your soul? Tell that sickness, my human anymore is around. My healer, my defender, my shield, my fortress.

I will lift up my eyes to the hills. From whence coming my help? It come from on ye, yeah, on ye. agwaghị Jesus you're my all in all ị ma na ebe kwa dịka dịka gbara abịa agbagọtụ ugboro ugboro to ugboro agbagọtụ ugboro ugboro isi ugboro asaa ebe mababo ọkụ gwara gwaghị Jesus you're my I will sing to him oh, Come solo n'ime ozi ekele aga m ndị mmụọ aja gị osimiri n'ọtụtụ gị ahịhịa blessing. It. I got me so. aga m akọrọ niile ihe na <laughs> olileanya mbụ gị onwe gị zara m chimo na ekele aga m eji ihe niile nwere n'ụwa wee tụọrọ gị mama olisame aga m akọrọ ụwa niile work those hands. It's, he's God.